Egbe bere ugobere nke si ibe ya ebela, nku ya. Egbe nke and let live. Those who do not conform should receive severe mishap or punishment.